ndị nke m ndị ndewokwanụ mma mmanụ <laughs> ekene anyị ga-abụ mma mmanụ emesịa aga m akọwa ife oge dị na-abụ mma mmanụ ka anyị wepụ ewo <laughs> ekene ọmanụ ndị nke m ekene ụbọchị eke agba m na eke ketala anyị niile eke ọma o ketala anyị ji ketala anyị ede ekeketalara ketalaị arụ isi ike na aṅụle ma nke kasị nke udo obi maka na ọya bụ nke kasị nke maka na onye nwe ji nwee de, ma o nwere udo obi onye afụdo ọnụ oyi ejili <laughs> ekenekwa m unu ka anyị gabanụ n'iru n'agbanyeghị anyị bịa ịnabata ọnwa afọ. dịka anyị si malụ na ozi anyị na-agba na-anaghachi azụ na-anaghachi azụ daalụkwanụ ndị m daalụkwanụ <laughs> unu ma <laughs> na ndị obodo m nọ na ya na fa na-akwado n'ime omenanifa fa na-akwado ime omenanifa ndị ọbụla nwe nke fa ọdịbendị dịlụfa dịka anyị si malụ anyị bụ ojembe enwe ilo na asị na ijee mba ịsọpụrụ mba na-asọpụrụ ka chi na mmụọ na ndị ichie nwoke na ndị ichie nwanyị nọ n'ebe ị nọ ka udo wee dị maka na ife niile a na-ekwukwo n'ubu udo maka na ya aghọtara onye udo bụ nwa bekee gwara anyị na na-enwe prince of peace eh, mana ya aghọtara na ọ bụ ọdịnala ka a na-akọ maka ya ọnyanwa bụ udo onye a na-ekwu maka ya bụ udo ya na ọtụtụ ife bụ ife okwu nke anyị na ndụ ndị nke anyị ndị nke anyị ndị tọrọ ntọnanị oge ntọnanị oge ụwa rapụla ebe dị iche iche ndị fa rapụlụ ya welụzie anya bụ akụkọ na-akọ ọ dịka akụkọ nke fa mana ọ bụrụ akụkọ nke fa ya na ịnụ ka a na-ekwu maka udo ka ịghọta onye a na-ekwu ọnyanwa bụ eze udo omeudo eze udo daalụkwanụ ndị nke m ka anyị na-agakwanụ n'iru <laughs> ka anyị na-aganụ n'iru ya na-abịa ịnabata ọnwa ịlọ mmụọ maka na izu gara aga anyị kwụsị maka ọnwa ịlọchi ọnwa ịlọchi ka anyị tụsasị mana kee ka mmadụ ga-esi wee kọ maka ịlọ mmụọ dị anọdụkwanụ na n'akpụkpọ arụ nke mmadụ ịfụrọ na onwe ka ọ dị kee ka onye dị ndụ ya esi wee na-akọ ife na-eme na mmụọ ịfụrọ na onwe ka ọ dị onye kpata iji ji bụrụ ụmụ ndị mbụ na ndị egede ya na okwu si m na ọ na-apụta abụrụ okwu m ọ bụrụ ngozi chukwuka adaobi jilikwu ọ ka ndị tọrọ ntọ na n'oge ụwa si wee kea wee debia na m na-abịala ụbụ dịka atụmatụ m ji maka ya wee bịa tata m si nọ ọnwa ịlọ mmụọ imepe anya imepe bụ ịwa anya ọ bụrụ n'okwu ndị dibịa fa maka ili ose mana nke a bụzi etu dibia si eji afụ mmụọ na-ewepụta ozi na-enye gị ili ose na abụ maọbụ ịta ose na abụ ya na ndị Igbo na-ekwu maka imepe anya na ịwa anya ka ịghọta na ịwa anya na imepe anya abụrụ iji napụ iji enapụ mmadụ iji ụzọ aghụghọ wee napụ mmadụ ife nke nyanwa maka na iwere ụzọ eziokwu onye enyeghị ife ị na-achọ iwere ụzọ eziokwu onye enyeghị ife ị na-achọ mana iwere ụzọ aghụghọ ị mmadụ si na ịwala anya ịma na ọ na-aga ene okenye anya n'ọnụ dịka ọ nwụrụ ala <laughs> n'oge anyị pe mpe <laughs> n'oge anyị ka na-eto oge anyị nwachapụta ite agbụ ha ka nke kọọlụ unu nwantịntị ife gbasalụ m n'oge anyị nwachapụta ite agbụ ọ dị maka na. abịazịa kịta ọ dịka a ga-asị rapụkwanụ na anyị agagokwa anyị agagokwa ụzọ ugboro ise na isii <laughs> n'oge anyị malitere ite agbọ ya ọ ga-amaka ekwu maka na ebe anyị kwụsịrị ebe anyị kwụsịrị n'izu gara aga ọ ga-elute n'ọgbọ amaka ekwu mgbe a anyị chee na anyị na anyị aghọtago ụwa karịa nne karịa nna karịa ị chọrọ ka onye ọbụla gbochie n'ime oge a anyị nọ n'ụlọ akwụkwọ anyị bi ebi n'ụlọ akwụkwọ nke nwa bekee na-akpọ sekọndịrị oge a ka anyị na-ekwu maka ịwa anya na ị ga-awa n'anya nọ ee ị ga-awa anya kedu ife bụ anya anyị na-awa oge a oge a bụ iti ụmụ nwoke aka ọ ife anya na-akpụ ya ọ gaa iti nwoke aka na anyị na-apụ nwoke ego ma gịnị ama ndine ọnyanwa ka anyị na akpụ ịwa anya n'oge nke m abụrụkwa m ife unu na akpụ n'oge nke unu <laughs> ya na ị ga amụ ụzọ dị iche iche ị ga-eji wee nata nwoke ife ịchọọ ị na-alụsi anya ife ịchọ ife ị ga-achọ bụ ka malụ na ị na-alụsi anya ife ịchọ na ọma ndị na-enye maka na odinanya bụ na ịwara anya nụ ya na ị ga-awa anya na ụmụ ife ndị ọzọ dịsizi iche iche dabakwa n'ime mana nke a bụ jọs okwu mkpali amụ mana iji weta ozi nke anyị tata maka na emesịa ọ dịka emerọ mana emesi emesi maka onye abụọ maka ikwu n'ozi nke anyị weta tata ozi m tata ga-agbasa otu ọgbọ imepe anya na ịwa anya ịlọ mmụọ ndị Igbo otu ọgbọ otu ọgbọ m na-enebanye anya dịka anyị si wee nwale ya dịka ndị Igbo bụzinu ndị Igbo oyibo bụ age grade and age responsibility age grade and age responsibility otu ọgbọ otu ọgbọ ka anyị ga-eji wee kọwa wee malite nkọwa ịlọ mmụọ ka ọ wee kwa anyị ghọta dịka m si jụnya bụ ajụjụ kedu ka anyị ga-esi wee nọ na-anụ arụ na-akọ ife nọ na mmụọ anyị ejele ebe a ya na ọnwa ebe anyị ga-agbado aka maka na anyị kwụsị na n'ọnwa gara aga anyị kwụsị n'ọnwa ịlọchi wee weta ọgbọ dị iche iche ya ka anyị ji wee lụtụ aka ndị eku n'aka ndị na-aṅụ ala ndị ka na-aṅụ ala agafe ndị a enweta ndị tọrọ nwa enweta ọgbọ tọrọ nwa ọgbọ tọrọ nwa ada aṅụzi ala ndị na-aṅụ ala bụ ndị eku n'aka maka na fa akarọtọ nwa ọgbọ tọrọ nwa ada aṅụzi ala anyị si na fa agafe fa anyị nweta ndị ndị igbo na-akpọ ndị olinni agụta ọkụ mana ọ bụrụ na fada agụta ọkụ fa na-agụta ọkụ nọ na ndị a fa ka bụ nwa mana fada aṅụzi ala ekuozifa n'aka ọ bụrụkwanụ fa bụ ọgbọ tọrọ nwa ndị a na-abụkarị ọgbọ tọrọ ọgbọ tọlụ nwa ndị a na-abụkarị ọgbọ tọlụ ọgbọ tọlụ nwa n'ime ọga ndị Igbo na-eji arụ na atọ nwa maọbụ arụ ịta arụ ịta atọ nwa maọbụ arọ na-aba arọ na-aba atọ nwa ya na ọgbọ dị iche iche ọ na-agafesizi ndị a bụ ndị oli na-agụta ọkụ ọgbalazi ejela ọlụ iwee nweta ndị amakekwu ndị amakekwu a bụ ndị a na-agba akpụ aka mmiri azụ anyị akọsa ife ndị igbo na-eneba ya maka ikwu maka ịzụ nwa ya na tata anyị na-enebanye anya na ịlọ mmụọ ka anyị wee ghọlie wee ghọta etu o si wee gbasa ịlọchi maka na ọ site n'ịlọchi ka anyị si wee banye n'ịlọ mmụọ anyị lute mmụọ wee ka na-akọzili maka ọgbọ wee na-akọ ife ọgbọ na-alọ ya bụ age grade and age responsibility mana anyị ga-eji mmụọ wee nebanye anya anyị ga-afụ ka o si wee bido na mmụọ maka na onye bụ ụwa ndị Igbo ndị Igbo anyị na-ekwu mala onwe ka anyị mala onwe mmalụ ọnwa anyị na-ekwu maka ya dịka ndị igbo anyị na-akụ maka ya bụ ka ọ wee bala igbo ulu maka na anyị ma na ozi niile a na-abịa n'ara site n'akwụkwọ mbụ igbo nes ka anyị si na-akọ na igbo malụ onwe ya ndị igbo malụ onwe fa fa bụlụ ndị na-ekepụta ife ikepụta ife ka anyị kpọọ igbo biliti from igbo nes to igbo biliti ya na ịmala onwe anyị mala onwe anyị abụrụ ndị na-ekepụta ife maka na anyị ma na kịta n'ọnọdụ ụwa na anyị bụ consumers we are mainly consuming maka na anyị nọ n'ụwa onye ọzọ anyị nọ n'ụwa ndị ọzọ ndị na-epro ndị bụ n'ilu ọdịnala ife enu were ọdịnala ife wee na-ekepụta ife dị iche iche maka na anyị aghọtago na-enwero ife ga mekata ka e wee nwee ike ikepụta ife ma ewepụ ọdịnala ya na creativity ikepụta ife creativity is linked to culture creativity creative ability is linked to culture kedu ka o si wee dị kedu ka o si wee dị etu a maka nọọ ife ndị ife na-akpa ndị ọ ife na-akpa ndị ka fa ga-eji wee kepụta ife fa ga-eji na-egbo mkpafa ya na nke a bụ ebe anyị na-enebanye anya na ịmalụ onwe anyị na-ekwu maka ndị Igbo dịka anyị si malụ na ndị Igbo bụ ndị na-ekepụta ife ọ bụrụ na anyị na-ekepụta ife anyị na-ekepụta kịta etu ọnọdụ anyị si wee dị kịta kedụzi ka ọ ga-adị ma ọ bụ na ya ghọta ntọnanị ghọta ifemela anyị ndị Igbo nke a na-akọwa na anyị ga-enweli ike ike ike buli ibu ike kasị nke anyị nwee kịta n'iji kepụta ife n'iji mepụta ife n'iji gbuola onwe anyị mkpa n'iji gbuola ụwa mkpa ya na ịmụ onwe dị mkpa maka na ịmụ onwe site na mmụọ ịmụ onwe site na chi ọbụrụ mmadụ ọbụrụ mmadụ ọbụrụ anyị nwasịrụ na ife ọbụla ekeleke ga-amụ onwe okike kwulie etu a ọnya kpatara na ọkụkụ na ọbagwu dị ofu mana ọbagwu ada agba ọkụkụ mụtaba ọkala ọbagwu na ọkala ọkụkụ atụrụ agba ewu mụtaba ọkala ewu na ọkala atụrụ mana anyị ma kịta na n'ụwa anyị nọ n'ime kịta na nwa bekee ewepụtago usoro ọ ga-eji wee nwee ike ime ka ụmụ ife dị aṅa dị etu a na-eme mana ebe anyị na-elekwasị anya bụ etu okike si wee kwue ya na mana onwe anyị na-akọ maka ya bụ ka anyị wee kponie n'ime anyị ife ndị a niile dị n'ụla nọ n'ime anyị ka anyị wee kponie ya ka anyị wee ghọta ọnwa anyị dịka ndị igbo nọọ site n'ịmalụ ọnwa anyị dịka ndị igbo ka anyị ga-eji wee bụkwalụ ndị na-emepụta ife dị iche ife dị ife dị ọtụtụ nke ga-egbuola anyị mkpa nyekwala ụwa ndị ọzọ aka maka na okike gwala anyị na onwero ife kwụsịa na ife kwụlụ ife akwụdebie ya na ọ bụrụ ọsọ ka ọ ga dịla anyị mma maka na ọ dịla anyị mma dịlụ ndị ọzọ njọ ọ dịrọla anyị mma ya na ọka ọ ga-esi dịlụ gbuola anyị mkpa gbuolu ndị ọzọ gbuolu ụwa niile ya na ọnwa alọmchi anyị na-ekwu maka anyị kọwalụ maka mmụọ lọrọ ụwa nkọwa anyị gbasara ọnwa alọmchi bụ na mmụọ lọrọ ụwa kedu ife anyị na-akọwa n'ịkọ ụzọ mmụọ si bịa n'ụwa n'ịkọ ụzọ mụnwa si bịa n'ụwa n'ịkọwa ụzọ gị nwa si bịa n'ụwa n'ịkọwa nwoke igbo na chi igbo mee ka anyị mmalụ na anyị bụ ụmụ mmụọ mmụọ a na-ekwu maka ya bụ ofu ofu a na-ekwu maka ya bụ chukwu chukwu a na-ekwu maka ya dị bụa oke na nwunye chi na eke mana ọ site na eke na site na nwaanyị ka mmadụ ji abịa ụwa ya na igbo na-akọwala anyị na ịbịa n'ụwa anyị dịka anyị si fụọ nwaanyị dị chi ịlọ ụwa chi ịbịa n'ụwa chi nọrọ ụwa dịka nwa ịmụtalụ dịka nwa iku na iku iku dịka mụnwa dịka gị nwa mgbe anyị bịalụ n'ụwa na ebe anyị si malite bụ site n'okike nne anyị oke nne bụ eke nwanyị bụ chi nke a na-akpọ eke chi nke a na-akpọ eke bụ chi ukwu nke a na-akpọ eke nke bụ nwanyị site n'afịa ka anyị e sipụta dapụta n'afịa na njem anyị njem anyị site na yanwa na ebe ebe mmụọ afọ na-enwero afa tupu ikpọ ọnya ngozi tupu ikpọ ọnya ee e, emeka tupu ịkpọ onye afọ ọbụla ịkpọrọ ya chinedu ma ndị ọzọ na ọ gafegodulu ebe dị iche iche tupu o lute n'ụwa na ebe mbụ ọ gafelu bụ agụ mmụọ na ebe mbụ ọ bụ ụzọ gafe bụ ya bụ chi nke na-anya ụwa nke na-abịa n'ụwa bụ agụ mmụọ ọ nke akpata na anyị na-eme emume na ọ nwelụ mmụọ abalị anyị na-eme a na-akpọ agụ mmụọ ndị obodo m ebe m si bịa na-akpụ ya odee giligili maka na ife niile ndị Igbo na-eme na ntọ na nifa bụ ịkọwa ụwafa dịka ndị ji akụkọ dịka ndị ji akụkọ ekwu okwu emepụta ife fada ede fa na akụ ya akọ ka ọ wee banye onye ọbụla n'ọkpụkpụ banye onye ọbụla n'ụmị banye onye ọbụla na mmee ka ya na onye ọbụla wee bụla ofu ya na onye bụ ife a na-eji eme ya bụ emume agụ mmụọ na ọ na-akọwala ya na ngafe mmụọ nke mbụ ka ọ rapụrụ afọ nne eke nwanyị na ebe izizi obu bụ ụzọ olute bụ agụ mmụọ na agụ mmụọ n'ụwa na-enwere ọtụtụ ikuku ikuku dị oke egwu na-eku ọnya ka o ji eme mkpọtụ anyị na-afụ anyị na-anụ anyị bụ ụmụ nwanyị nọ n'ime ụlọ na-ada afụ anya na-anụ ya na agụ mmụọ n'ụwa ka chi a ga-ebu ụzọ gafe na ọ gafesi agụ mmụọ na ebe ọzọ ọ ga-elute ka ọ rapụrụ arụ eke nwanyị eke bụ nyanwa na ekenye eke bụ nyanwa na ekenye nke a bụ nne nke a bụ nne okike niile ịfụnanị n'ụwa ife ọ na-ekere ama mbịa ọ etu a bụ nghọta ndị Igbo ọnya ka afia ji bụla eke ya na ọ gafes ọ sị na ọ ga-ekenye mmụọ ga-anya ụwa mmụọ ga-abata n'ụwa gị nwa mụ nwa nne gị nne m nna anyị nna m ụmụnna anyị ụmụnne anyị ikwu nne anyị etu a ọ dị anyị niile ndị a niile bụ mmụọ yi ọgọdọ anụ arụ akpọzi anya mmụọ ndụ mmụọ nọ na ndụ nke a bụ okwu nke miri emi mana n'onu ofeke ma n'onu nse n'elu ọbụlụ mmadụ kwuchisi mmadụ onye nwa ndụ onye nwa ife ya na ọ gafesịa agụ mmụọ ebe ọzọ ọ ga-elute bụ jelụpụta ebe ọzọ ọ ga-elute bụ jelụpụta jelụpụta anyị na-ekwu maka ya bụ nna ikenga ya na ebe a ka ọ ga-eji ebe a ka ọ ga-anọ wee ite akwa wee ite arụ ike ikenga maka na nne a bụ jelụpụta nke nwa bekee kpọọ jupita ya na ndị igbo na-achọ ka anyị ghọta na anyị na ụwa ndị ọzọ nwere nwekọ na mmekọ ọ jelụpụta ka nwa bekee kọọ na nghọta nke nyanwa ọkpụ ya jupita ya na jupita bụ asụsụ igbo maka na nwa bekee emenwe ike ịkpọ afa m nwa bekee ama mkpọnwụ ngozi nwa bekee ama mkpọnwụ ngozi nwa bekee ga-akpọ ngozi ngozi maọbụ ingozi maka na ọma nwe ike ịkpọ ya o wee tinye ya n'ụdị etu ọ ga-esi wee ya kpata o ji wee nye gị ọka na ọka bụ auka maka na etu ọ ga-esi kpọnwụọ auka ya na ọ bụrụ na ị bụrụ onye igbo ife ebe edelụ ọka ị ga-akpụ ya aụka maka na nwa bekee etu o si kpọkọnya bụ okwu abụrụ ọka a bụ ọka ọma mkpọnwụ etu a onyeghalị anya afa anyị alụtigo aka n'ebe dị iche iche ebe nwa bekee tinyesịrị okwu ndị igbo n'asụsụ a dịka anyị e si na asụsụ nwa bekee bụ latin french and griik mana grik a na-ekwu maka ya nwere ndị nyelụfe asụsụ ndị igbo tinyere ọtụtụ asụsụ n'ime ya ya na mmụọ rapụsịa eke eke si na mmụọ n'ụwa ga-apụ ọ si na mmụọ n'ụwa ga-apụ na ọ ga-eje dịka fasi gwa anyị na ndị mbụ bịalụnụ ayaka onye kulum ọganigwe ajikwu na fa bụ ụzọ bịa fegharịa fegharịa ka fa malụ ma ebe a bụ ụwa ma ọ dịfa mmụọ ọnịnọ dịka ebe fa ga na-apụta ọlịlị nke bụ ịbịa egwuregwu egwu ya na mgbe mmụọ gafesịlụ jelụpụta na ife ọzọ anyị ga-afụzi ọ ga-aghọzi bụ chi n'ebe a ka o si wee gbanwelụ nwetazie afa bụ chi na mgbe a na na-arụ mmadụ ọnọgo n'ụwa na-arụ mmadụ na-arụ nne ebe a ka ọ ga-anọ wee welụ dịka anyị si wee na-ekwu maka anị na ike okike na aja anịa wee kpụa mmadụ ọ nọlugo n'ime wee kpụba ya na nne anyị na-ekwu maka ya bụ nne ọkpụ nke mụtala ụmụada bụ ndị kpụrụ ife ndị a niile bụ ụmụ ọkpụ adaora ụmụ ọkpụ adaora mana anyị na-akpọzi ụmụ ọkpụ nọ n'ime ebe a ka nwata ga-ejizi wee nwe arụ na arụ ọ ga-enwe ka a ga-enwezi mkpụrụ obi ọ site na mkpụrụ obi ka mmadụ sizi enwekọ nwekọ ya na chi chi nke nụnwa a na-ekwu bịa n'ụwa ya na mmadụ na mmụọ nọ n'ofu ebe ya na mụnwa na chi m ye gị na ị ya na nsụka bịaba bịaba jebe tọki ị ya na nsụka jebe saut afrịka ị ya na nam jee bilu na legos maka na ọnyanwa bụ kọnekshọn gị n'ụwa ya na anụ arụ anụ arụ anyị na-afụ nwere ya na ikuku ya na anyanwụ ya na mmiri na-enwe mmekọ oge ọbụla ya nọ mgbasasị fa ka ị na-afụ dịka particles ebe isi enweta ozi ebe isi enweta ife ebe isi enweta ozi dị iche iche hei na ọ gbata anyị na mmụọ ọ gbata anyị na mmụọ kedu ebe mmụọ a nọ wee gbata anyị na mmụọ kedu ebe ọ nọ wee gbata ya na mmụọ ọ nọ n'ikuku anya ya ada a mana chi afọ bụ nyanwa sitelu njem site na nne eke nne wee gasịa gaa gaa e, e, e, agụ mmụọ gafee jelụpụta wee yili uwe chi wee bulu chi wee bata wee pụta gị nwa nwee mkpụrụ obi mkpụrụ obi gị dị ka aka okwu a m ji ekwu okwu ọ nwere ofu mkpụrụ o ofu mkpụrụ elili kọnekti le mụ na gị mana ị na-anụ ife m na-ekwu n'afụ ma etu aka ọ dị anụ arụ mkpụrụ obi gị na chi na chukwu ya na anyị na-ekwu maka ịlọ mmụọ e, e, e, ọnwa alọmchi anyị na-akọwa maka chi ndị alọla ụwa ọnya bụ ife akọwa n'izu gara aga n'ọnwa gara aga n'ọchị lụrụ ụwa kedụzi ife ndị igbo jizi wee sị na ọ ụwa ndị igbo kwuru na ọ ụwa maka gịnị na ọ bụrụ so ofu mbịa ka ọ na-abịa ndị igbo si na ọ bụrụ so ofu mbịa ka ọ na-abịa n'ụwa ewezuga ewezuga kapitalizim ewezuga iji aghụghọ jide ụwa n'ọlụ ewezuga ime ụwa anya afọ ụzọ nwa bekee makwa ife a na-ekwu ọnya ka o ji wee gwa gị sị na George the Third bụ nyanwa bịara ụwa George the First kedu ife kpata na o ji kpọọ na George the Third the Third kedu ife o ji kpọọ na Charles the Second gịnị kpata na ọ kpọrọ ya Mark gịnị kpata na ọ kpọrọ ya zebulon gịnị kpata na ndị ọchịchị ndị bekee na-akpọghalị mmụfa mụtalụ afa ndị bịagonu mesịa nọsịa na gịnị kpata na ị ga-enweta elizabeth the third ọgbaka na afa adịrọ a ga-aza afa jụrụ eju a ga-aza mana iji ghọta chi lọla ụwa ya na okwu a m na-ekwu abụrụ ọsọ igbo ghọtalie etu ọ dị maka na ọ nwere akịka akọrọ ofeke ka ọ wee bụla ofeke nwa akịka akọrọ ọmalụ ka ọ wee bụla ọmalụ ọnyanwa bụ ebe anyị nọ tata age grading and age responsibility ọnyanwa bụ ebe a nọ tata otu ọgbọ otu ọgbọ otu ọgbọ na ife ọgbọ nwere ike ịlụnụ ya igbo mee ka anyị ghọta na ife mmụọ ji ala ụwa anyị na-ekwu maka ịlọ ụwa ọ ka e wee nwee ike inye mmụọ otu ọgbọ ya na ọ bụrụ sọ mmadụ ka ọ na-eme ọ ka e wee nwee ike inye mmụọ otu ọgbọ ọnọdụ ọ ga-anọnye na ya ya na anyị na-ekwu maka inye ụwa ọ ajụjụ ka a na-ajụ mmụọ nụnwa lọrọ ụwa maka na ọ ga-enye aka mmụọ ewee nwee ike isi na ọnọdụ mmụọ ga-anọ na ya na ebe ọ ga-esonye maka ejikwa na mmụọ ọ ga-afụkwa ebe ọ ga-esonye ya na mmụọ ndị igbo na-akọwala anyị na etu ọ dị na mmụọ ka ọ dị na ndụ Ya ife ndị igbo na-akọwala anyị na etu ọ dị na mmụọ etu a ka ọ ife ọbụla igbo na-eme na igbo ada eme ife ọ na-eme maka na ọ marọzi etu ọzọ ọ ga-esi mee igbo na-eme ife ọ na-eme site na iso usoro ọ dị na mmụọ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site n'igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi etu o si dị na mmụọ kafa ga-esi wee sie na ndụ onye kafa ji si n'ọdịnala bụ iwu okike n'ọdịnala ifa bụ usoro fasi ebi ndụ na mmụọ pụta n'ụwa tinyekwanya bụ ọdịnala etu o si dị ya na mmụọ fa ndị Igbo na-akọwala anyị na ndị ọbụna ọgbọ ọbụna were ejirimarafa ọgbọ ọbụna welụ ife eji malụ fafa ji dị iche n'ọgbọ ndị ọzọ dịka esi kwu na ndị eku n'aka ife eji malụfa bụ na fa na-aṅụ ala ife ọzọ eji malụ ndị eku n'aka ọ bụgodu na fa ada bụ na fa akarọtọ nwa ya na ndị eku n'aka akarọtọ nwa mana ndị a na-akpọ olini agụta ọkụ na fa ndị tọrọ nwa ndị a na-akpọ ụmụ mgbali ọtọ na fa ka bụ ụmụaka na-akara nwa aghụghọ na-akara onwe ntụ na-akara onwe ifele ndị ka na-ebi ndụ dịka ndị ndị ndị na-enwero mgbochi ndị na-enwero nkwụsị ndị si egwuregwu amụta ife maka na ndụ faka dị folofolo fakara onwe uche aghụghọ fakara onwe ifele fakara mmanụ ntụ na aghụghọ ndị a bụrụ ndị mgbali ọtọ ya na ndị mgbali ọtọ dị iche na ndị eku n'aka na ndị eku n'aka na ndị na-aṅụ ala maka na mgbali ọtọ na-egwu oke egwu mana ike na ndị eku n'aka akaroli wee nọba anyị aka na-amụgosife etu e ga-esi na anyị aka na fa n'aka wee fa na-aga ije ikekwa na ndị eku aka elugo arọ abụọ agaba ije mana fa na ndị mgbali ọtọ fa ka nọkwa otu mgbali ọtọ maka na fa ncha na-agba ọtọ mana ọ nwere ife dị iche ndị mgbali ọtọ bụ ndị bụ oli nni agụta ọkụ ji dị iche na fanwa maka na ndị a ka nwere ike ije ozi ndị ekunaka ma na-ejenwu fa nwee ike ibunite ife ndị n'aka mana ebunitenwu ya na igbo na-akọwala anyị na otu ọgbọ ọbụla nwere njirimara fa otu ọgbọ anwụaka kekwu dị iche site ndị amakekwu dị iche fa na ndị otu ọgbọ ndị okenye ndị lugo ọgụ arọ na e, ofu ọgụ arọ na ise 25 years maka na ndị akara olu oge ịlụ ụlọ ụfọdụ n'ime fa akarọra tabanị fa na nne kabi fa na nna fakabi fa akarọra tabanị fa akarọlụba ụlọ fa akarọnụba nwaanyị ọgbọ akarọnụba nwaanyị mana ndị lugo ọgụ arọ na ise na ọgba a e ejirimara fa bụ na fa enweghị aka ọlụ fa enweghị aka ọlụ ndị ndị amakekwu ka na-amụ ọlụ amụ fa ka na-amụ ọlụ amụ fa akara nwa aka ọlụ kpọmkwem faka bụ ụmụ bọị faka na-agba odibo ebe faka na-amụ ọlụ mụna faka nọ n'ụlọ akwụkwọ ebe faka na-achọ onwe fa mana ndị dị ọgụ arọ na ise amụtago ọnụ bụlụ mmadụ nke fa ndị dị ọgụ arọ na ise ebidogo ụwa ferọtago okefa n'ụwa ya na ọgbọ ọbụla nwelụ ife dị iche ife eji fa. nke a bụ ife ndị Igbo na-akọwala anyị ka anyị wee ghọta na etu anyị si fụ na mmadụ ka o si dị na mmụọ ya na ọgbọ age grade na ọ na-ebido ndị pekalịsị ịnụ wee lue na ndị bukalịsị ịnụ ọnya kpatara na ịbịa na mmadụ ịbịa na mmadụ anyị na ndị eku n'aka mana ndị eku n'aka a ga-emesịkwa anụ chi ọzọ maka na fa ga na-eto na-agbanwe na-abụ ọgbọ dị iche iche ọ bụrụ sọ nyanwa ga-abụ ọgbọ ọnya na ndị amụkọ ọnya na ya ka fara e wee nwa afa n'ofu oge a na-arọ na-aba a maọbụ na-arọ taa a dịka obodo si e, eme ọgbọ ọfanwa ga na-agbanwe site na ndị mgbali ọtọ banye na ndị amakepu site na ndị amakepu banye na ọgbọ na-echi ọzọ si n'ichi ọzọ banye na nze ya na ọgbọ niile a nwegbadolo o nwere mbido wee na-aga maka na ịbịa n'ala Igbo tata ọgbọ tọsịnụ ọgbọ ọgbọ niile bụ ọgbọ nọ na eze nwudene ọgbọ niile tọsịnụ bụ ndị nọ n'eze nwudene ya bụ ndị tọsịlụ ịbịa n'obodo ọbụla efu ndị tọsịlụ ụmụ ọgbọ niile ndị a bụ ndị okenye akpọ ofe eze nwudene maka na gịnị na fanọzi ọkala mmụọ ọkala mmadụ kịta fana bụ ụla fana mmụọ na-akpa nkata fana bụ ụla fana mmụọ na-akpa nkata ya na ụwa mmụọ abụọ zilụfa ife ofu. fa na fa na-ekwu okwu na-elikọ na-aṅụkọ na-emekọ mana ịma nnebe anya na ọgbọ amakekwu na ụdị ife a ga na-eme maka nọ na ọkara wee tolu ya na ọgbọ dị n'iche n'iche etu a ka o si dị na mmụọ ya na mmụọ nwekwalụ bred nke ya na anyị na-ekwu maka ịlọ mmụọ na mmụọ anyị na-ekwu maka ya nwekwalụ gredi nke na fa nwekwalụ otu ọgbọ nke fa ya na ife igbo na-ene anya bụ kedu ka o si dị na mmụọ ọgwụsigo maka na ọnya bụ ife na-agbagwoju anyị nwa bụ ụmụ ụmụ igbo anya kịta igbo kịta ọnya na-agbagwoju anyị anya kedu ebe nwa igbo ga-asị na igbo nọ dịka etu ife si wee dị n'ụwa kịta dịka etu ife si dị n'ụwa kịta kedu ebe nwa igbo ya asị na igbo nọ ndị igbo a na-emepụta ogbunigwe ndị igbo a na-emepụta ife dị iche iche eji egbusisi mmadụ gịnị kpata na ndị igbo adịghị eme etu a gịnị kpatara na ndị igbo adịghị eme etu a ọnya kpata ọtụtụ ụmụ igbo ji wee bụrụ dịka anyị na-ege ntị kịta maka na baa anyị na ntị osi na ntị pụa mana oluzie na omume ifu na ọfịalụ onye igbo arụ ọfịalụ onye igbo arụ maka na ụka abaga anyị na ọmịba anyị na ọgbụgba anyị na akwala ya na onye na-ege ntị ife niile anyị na-ekwu kamgbe ichie na ọ na-aghọta ife anyị na-akọwa ọnụ anyị taata echi fụ ka ọ na-eje ịgba akwụkwọ n'ụlọ ụka ọmụọ nwa taata echi fụ ka ọ na-eje ime nwa ya mmiri chukwu nke nwa bekee maka na ife ndị a niile anyị na-akọwa ọkarọ wee banye na mmụọ kamwe ọ sị na ya emekwa ya maka na nwunye na-emeli etu a nwunye nke ma ọ kama ọ na ya emekwa ya maka na ya emeli etu a die nke maka na ya ghọtara ife anyị na-ejiri ọghọta bụ na ife ndị a niile a na-akọwa n'uche onye igbo ka na-agbagwoju anya zi ebe ife ndị a niile ka igbo gịnị kpatara na igbo adịghị ekewapụta nke a kee nke ọtụtụ ife anyị na-ekwu maka ya na e igbo emerụ igbo na-emie mana ọ bụrụ etu anya nwa bekee ji mie ka igbo ji emie nwa bekee aghọtarọ ndụ nwa bekee abụrụ ka esolu ọdịnala chukwu ka esolu etu o si dị na mmụọ nwa bekee afụrụ etu a nwa bekee fụli a na-ebe a ka o bido n'ebe a ka ọ kwụsịrị ya na nwa bekee na-asị na ị na-eje anyị eze nwa bekee bụ ntụ na aghụghọ o ji ebido kapitalizm ya ka o ji akọ ife ndị a niile maka n'ezie n'ezie na nwa bekee si n'ebe a ka ọ bee ọnya ka o ji bụrụ ebe a ka anyị nwee kingdom ya na nwa bekee anyị bụ ndị igbo ghọta ife anyị na-akọ mgbanwe abụla ife ga-aba n'arụ bụla ife a na-eme eme ọ bụrụ ife ga-abụ mmadụ ga-esi ata echi niile ị na-asị ọ bụzikwa onye gịnị a na-ekwu ife a na-eme nka maka na ife anyị na-aka adị agụ anyị agwụ n'ọnụ etu anyị ga-esi zikọ na ya aghọtara ụwa ndị Igbo agwa anyị na-akpa iji zikọ na ya aghọtara ụwa ndị Igbo etu anyị si anabịa ada agwụ anyị agwụ n'ọnụ maka ifi na nghọta na anya nke ndị igbo igbo si na-etu fasi fụa na mmụọ na-etu aka fasi esi na ndụ ya na ọ bụ na anyị bụ ndị igbo kịta ekwekọta ka anyị rapụzie etu esi fụa na mmụọ ka anyị sobezie etu o si dị na ndụ ka anyị nọ nkwekọta anyị ya nkwekọta ikwekọta ka anyị asịzina na nwa bekee emekwa anyị nka na ndị emekwa anyị nka gịnị kpataa na ndị nna nna anyị fa anụrụ ọgụ gịnị kpata na fa egburu ọfa gịnị kpatara na fa ejiri ọgwụ gbue mee nka mee nka maka na ọ bụrụ etu fasifụ ụwa na nghọta nke fa ọ bụrụ etu fasifụ ụwa fa bịara ịgbanwe ụwa fasị ụwa bụ mma n'ozuru oke kpọmkwem na ife fabialụ bụ ịnọ ịnọnya gwulie ya welie mee ifefa ga-eme wee rapụkwu ya naba ya na ndị igbo gwala anyị na ntụkwasị obi fa na echiche fa niile bụ ka ọ ga-esi dị chukwu mana chukwu ndị igbo na-ene anya dị iche na chukwu nwa bekee na-enye maka chukwu nwa bekee ga-ewe iwe ruo igbo ruo ụwa mmiri ọkụ ruchapụfa chukwu nwa bekee ya ewekwa iwe welu mmiri mmiri na-ezo ezo mebie ụwa bidokwa n'isi kegharịa chukwu nwa bekee ga-ewe iwe mee ụmụ ife dị iche iche chukwu ndị igbo na-ama maka na chukwu ndị igbo bụ site na mmụọ mmụọ nwere otu ọgbọ mmụọ sitelu n'otu ọgbọ mmụọ dị graded ya na ọ ka anyị wee ghọta ife niile anyị bịa na-atụsa bụ ka anyị wee ghọta onwe anyị n'ikekwe na anyị ghọta onwe anyị o mee ka anyị ga-enwe ike wee nwee ike isi di m nekwa nwunye m nekwa nekwa ọnọdụ a nekwa nke anyị ka anyị wee ghọta maka na ọ bụrụ na ya agbanwero anyị na-anụkwa ma na-emekwa ofu ife na-agakwale ya anọ ya nwa ka anyị na-enebanye anya na nghọta ndị igbo bụ nọọ ịna anya ka o si dị na mmụọ wee si etu o si dị na mmụọ menya na ndụ ya na mmụọ ndị igbo dị iche na mmụọ nwa bekee na onye igbo bụ nwa chukwu site na mgbosi bulugbo eke nwaanyị zipụlụ site na mgbosi bulugbo eke nwaanyị kewapụlụ mmụọ na-abịa njem a chi a na-abịa njem a o wee site n'eke nwaanyị pụta wee gafee agụ mmụọ site na agụ mmụọ lute lute na jelụpụta si na jelụpụta gafee wee nweta ife ikuku eji kpọọ ya chi site na chi a wee dabata n'arụ nwaanyị bụ nwa ọkpụ ofu nwaọkpụ n'ime ofu nwaọkpụ adaọra wee nọrọ na-arụ nwaọkpụ adaọra wee kpụa wee nwee mkpụrụ obi wee welu mkpụrụ obi a mkpụrụ obi a wee bụla ebe ya na mmụọ chi na-enwe nzukọ ka o wee na-elu eke nwaanyị na chi ukwu ntị etu a ka igbo si ghọta ya ọnya bụ ịlọchi ọnya bụ na m amụọ nwa maka na nwa ịmụọ e abụrụ zombi mgbosi nne m ọmụrụ zombi ọmụrụ imbesail ọmụrụ nwa nwere mmụọ na nwa a enye ọzụzụ dịka anyị si kwu n'ọnwa gara aga ọ mmụọ nụwa ka a ga-azụ ọzụzụ a o site n'ọzụzụ a ka anyị si enweta dis grading ebe a ka ị e ga-eji wee gredi mmụọ ọnụnwa ọ bụ na mbụ ọ na-abịa n'ụwa mmụọ bịalụ mbụ n'ụwa gredi e bụ mmụọ mbụ mmụọ bịala ịtọ n'ụwa gredi e bụ mmụọ bi na-abịa mgbele ịtọ ọnya ka anyị ji kwu maka ịgba afa nwa ka anyị wee mmalụ gredi mmụọ nọ na ya wee mmalụ ụdọ ọzụzụ maka na ọ bụ na mmụọ bịalụ mbụ n'ụwa ga-eji egbe gbagbue baa n'ụlọ akwụkwọ dịka fasi eme n'obodo nwa bekee maka na nwa bekee nwere ụdị usoro a na ndụ a obule egbe gbagbue ụnụ mmadụ na ofu ụkpụrụ ụbọchị ọ bụrụ na ife anyị ga-achọpụta bụ mmụọ nwata ji bịa anyị iwelu na gboo wee nye ọzụzụ nke ga-edufie anya ka ọ na kpaa ụdị agwa a ọnya bụ gredin onye a bụ gredin anyị na-ekwu maka ya ya na gredin otu ọgbọ abụ so na mmadụ ka ọ dị na ọ dị na mmụọ nọọ ife dị na mmụọ bụ nyanwa na-achị ife dị na ndụ dịka ndị Igbo si Dị dịka ndị Igbo si ghọtịa nọọ ife dị na mmụọ na-achị ife dị na ndụ maka na tupu gị bụ nwoke ebinie si na ị na-anụ nwaanyị gị na mmụọ ga-akpa gị ifu gị ya n'anya mmụọ ifu gị ya na ete ose iwelugo anya mmụọ fụa ọ metụba ya n'arụ o tube ya ụla iwe binie njem ịchọ nwaanyị tupu gị nwa bụ tupu isi a mkpala abịa kpabịa afọ ya na-ete ose afọ ya n'anya mmụọ o m ụla m wee si na a ka ọ ga-adị ya na ife na ịfụrụ n'anya n'ụwa a ife ọbụla anyị ji anya fụ ife ọbụla anyị metụrụ aka ife ọbụla anyị nụrụ isie ife ọbụla anyị ji eme ife n'ụwa adịgo na mmụọ tupu ọ pụta n'ụwa ya anọ mmụọ na-achị ụwa nke anyị fụrụ anya ya anọ anyị nwa bụ ndị igbo ga-aghọta ụwa anyị wee were anya mmụọ wee ghọta ya na ụwa bụ ụwa dị mma na ụwa dị mma obibi anyị ewe o wee si etu adịla anyị nwa n'ụwa mana ọ bụrụ na anyị na-anụ anụ na-akpazi agwa ọzọ ọ ya agbanwe mana nke a bụ ndụ aghụghọ ibulu dibia elu alụmagwụ ịgba alụmafa itizie ya jisọs jizọs anụmechezi ka ife ịlụ lụọ ọlụ ọ ya alụrụ ọlụ maka na anyị amarụzi mmụọ nke na-alụ ọlụ ya na anyị ga na-anụ na-eme ya na anyị nwa ga-erugharị ya bụ echiche na mmụọ tupu ọ pụta n'ụwa ọnyanwa bụ gredin ya na mmụọ na-ekwu etu ọ ga-esi dị n'ụwa mana anyị nwa bụ mmụọ yi ọgọdọ mmadụ ga-elie n'ililo ọnya kpata ife niile anyị na-akọwa kwa ụka anyị na-abịa kwa izu anyị na-abịa kwa ụbọchị anyị na-abịa bụ ife ga-enye ka igbo wee ghọta onwe ya wee bụrụ igbo afọ ọ bụ kpọmkwem nke mkpọrọ igbo nes igbo afọ ọ kpọmkwem ka ọ dabụ n'igbo enu ọnụ ka o si na igbo afọ ọ bụ kpọmkwem wee nwee ike wee kpọte mmụọ wee bido ikepụta ife ife ọma ọ bụrụ ife ọjọọ maka na ndụ anyị nọ na ya kịta grading mmụọ adrograded mmadụ adrograded graded ịfụzie agbala nwanyị ọgbala ike nkịtị tii n'ikuku gbakọta azụ na-ezikọ ụwa niile ifu nna mmadụ chigolo ọzọ kpuokpu egbu efi ma ọ na obodo ọgbala ọtọ tinye onwe n'ikuku ife ndị a ezikọrọ na mmụọ ọnụnwa adịgo graded onye a nwee ike ịdị ọgụ arọ na oru nke bụ 60 years eh, ah, eh, eh, sorry ọgụ arọ na atọ nke bụ 60 years mana ọ ka na-akpa agwa nwa nwa bụ nwa amakekwu nwa bụ teenager ọ ife a na-afụ ụmụ nwaanyị na-emekịta ọ ife na-afụ nwoke na ya na mmụọ adịrọzi graded ife niile anyị na-akọwa bụ ka oge si bala igbo ya na fa na-eme ka anyị ghọta na ịlọchi dịka anyị si ekwu oge ọbụla bụ okpukpe saa maka na mmụọ ọbụla na-abịa ụwa mmụọ ọbụla ekele eke dịka anyị si malụ na eke nwaanyị kenye kewapụta na ife o mere ebe a bụ ụlọ akwụkwọ mana o n'ụwa n'ụwa abụrụ ndị nkụzi ya na onye jelụ nta akara grade e bụ grade nta akara na onye jelụ amahadum na grade e bụ grade amahadum ya na nwa ka na-amụ ọlụ na grade e bụ grade ndị ka na-amụ ọlụ na nwa na-aṅụ ala na grade e bụ grade nwa na-aṅụ ala ya na ịma nnebe anya na nwa na-amụ ọlụ ga-akpaba agwa nwa na-aṅụ ala ọkpa agwa nwa na-aṅụ ala nke a bụ na ọ dago akwụkwọ ọbịalụ nke a bụ na ama mbunie ama mbunie na grade mana olugo arọ iri na abụọ mana ọ ka na-akpa agwa nwa na-aṅụ ala ya na ọ ka nọ na gredi nwa na-aṅụ ala mana arụ ya na-akọwa ife ọzọ ife a bụ ụwa nwa bekee ọ etu nwa bekee nọ ya ka fa ji gwa na biological age is different from chronological age. ya na mmadụ ama mkpazi agwa ka arịa ara ọ ga-akpa agwa ka akpa ụkwụ ara ya na ọ bụrụ onye akpa ụkwụ onye na-eyi saiz 13 na-akpụ ụkwụ mana na-arụ ya na ọ dị ọ dị nnụ arọ n'ili 50 years nke a na-ezikozi na ọma mkpazi agwa dịka onye dị onye onye onye bugolo okenye ịtụ a na ọ ga na-akpa agwa dịka akpụkwa nke a bụ ndụ nwa bekee mana nwa bekee ji ọchịchị dozie ụwa ọ na-agalịa mana anyị bụ ndị igbo enwere ọchịchị anyị ga-eji dozie ụwa anyị ọ na-aga onye kpata kịta na anyị nọ na nsogbu ụmụaka anyị na-amụ nọ na nsogbu ya na anyị na ife nkọwa anyị a niile na-eme ka anyị ghọta bụ ka anyị ghọta na onwelụ usoro ndị mbụ na ndị egede debe dịka ọdịnala anyị ka anyị wee nwee ike ịghọta ebe ife ụlọ ọ na-abala anyị na ebe ọkpọ anyị aga ya na ịlọ chi anyị na-ekwu n'ọnwa gara aga na mmụọ nwa bịala ụwa na na chi lọrọ dịka mụnwa na nne nne m lọrụ m chi ife anyị ga-ebu ụzọ malụ bụ kedu onye nne nne m a bụ kedu ife ọlụ na uwe a nke gara aga kedu ebe ọ kwụsị kedu ebe m ga-ebido kịta ọnya bụ gredin ịgụa ụfụ ịtụkwasị ọzọ n'elu ọbụla ịbụa ịtụkwasị ọzọ n'elu ọbụla ịtọ ịtụkwasị ọbụla ya na gredin bụ uto mmụọ bụrụ uto mmadụ gredin abụrụ nnaghachi azụ gredin abụrụkwanụ ịkwụsị ofu ebe nke nwa bekee si nọ ịdị retarded ịbụ e retard gredi na-abụrụ ịbụ eritad ọṅụ mmanya na nke gara aga ọṅụ si ọdaba na gọta ọ ọzọ ọ na-aṅụkwa disem mmanya ọṅụsị ọdaba na gọta ọ ọzọ ọ na-aṅụkwa disem mmanya ọṅụsị ọdaba na gọta ọ ọzọ ọ na-aṅụkwa disem mmanya nwa bekee makwa nke ama ọ sị na mmadụ kwesịrị ịmụta incarnation level ya break away from it ofancha bụ grading ya na amamife nwa bekee na-akụzi n'okporo ụzọ dị iche na amamife nwa bekee na-akụzi n'ime ụlọ bịa bụrụfa bụ ndị na-achị achị ndị na-achị achị fakpọrọ aristocrats amamife fa na-akụzilụ fadị ka amamife ntọ na n'igbo fada akpa agwa ndị anụ ụfịa fada akpa agwa aṅụrịma ọnya bụ gredin ya na mmụọ kabụ tata mmụọ kabụ obele mmụọ mmụọ ka nyọla ụwa ọfụ mmụọ nwata nyọla ụwa ka a sị na mmụọ rapụ n'ụwa na arụ isaa maọbụ na arụ ile na atọ maọbụ na arụ ile na isaa ọbịa ụwa nke mbụ rapụ na arụ ile na isaa mgbe ụwa na-atọ ụtọ wee naghachi wee nye ụwa ọzọ ọfụ onwe ya mmụọ ọnụnwa ka bụ obele mmụọ ọkara wee nwee uto ya ife a na-akọwa bụ na yong spirit obele mmụọ dịka nwa obele nwa dịka a younger person dịka onye ka dị ị ga na-ene ya ka ọ na-akpa agwa na-etu ọgbụ ya na-etu arịa ara agwafa na-akpa bụ ọnya ka ndị Igbo ji kpọọ fa ndị amakekwu ndị kamoyi emechi si mee nya taa ka ọ gaa maka gịnị ndị akara wee mụọ ezinụlọ fa wee nwee nchekwa n'obula isi fa na-amụ ọlụ amụ fa ka bi be na benna nna fa akara wee ghọta ụwa ụwa ka dị fa mfe fa akara mmadụ aka na-enyefe enye fa adịkara onyebe enyebe fa akara wee nwebe ya asị ka emebie si mebisie maka na karọ wee ghọta karọ wee gba ụkpụrụ karọ wee gba ọsịsọ wee wepụta ife ọ ga-echebe echebe ya na ọgbọ ndị a dịka nwa bekee si kpue na-adị exuberant onya ka igbo ji kpọọ ọfa ndị amakekwu maka na ị na-akọ ọka na-agwa ele na ya ka ịmalụ ya ka ịghọta dịka m si were onwe m atụ ọ chee na ọ mụtasịgo ụwa na ụwa gị anya dịka m si were onwe m atụ mgbe anyị chee na ife na-eme n'ụwa bụ izikọ nwoke na ịya anapụ akụa ma gịnị anyị edine ọ na-atọ gị na ndị enyi nwaanyị na ijesị abata na na-anwụ kwakwakwakwakwakwakwakwakwa ịkọ ọlụfa ka isi ga ọ na-atọ anyị na-etu aka ụwa dị mana ife ndị a bụ ọgbọ ọkwa ofu ọgbọ aka iji wee na-anya n'izu gara aga maka ọzụzụ nwa Igbo wee lụnye aka na ọmụgwọ na nwaanyị mụọ nwa etu esi enetịa ife nne nyanwa na-alụ maọbụ ndị nọ n'ọgbọ nne na-alụ ịbịa n'ọmụgwọ ịkụzilie ife dị iche iche maka na ọkara mmanụ ọkara wee mụta ọkara ọmalụ ka esi awụ nwa ọfụ arụ ọmụbere nwa mbụ ọmarọ na ọkpụkpụ adịrọ na-arụ nwa ọfụ ọmarọ na ọ dị ka akwa ọmarọ na ọchị na-efu arụ a na-esi ike ọkara ọmalụ ya anọọ ife ndị a bụ gredin na ịma nnebe anya na ọgba maka ekwu na echiche ga-eju arụ ịma nnebe anya na ọnya kpatara na ọtụtụ ndị niile bụ ndị bụ egbe akpagharị n'ala igbo kịta abụrụ ndị okenye nọọ ndị amaka ekwu ndị ugwu ji welụfata n'otu. wee bunye egbe bu ife maka na fa akara wee nwee echiche nke akafa iji ghọta he na ife abụrụkwa ndụ dị mma obibi ya na ọgba maka ekwu a ka a na eji kalie alụ ajọ ọlụ maka na fa akara wee nwee echiche nke mili emi ọfụma ọfụma ọgụgụ isi fa akara wee chịkọsị mana ịbịakwa etu a ka ọ dị na mmụọ na mmụọ nwekwara ọgbọ bụkwa ọgbọ a ndị akalugoli ndị akpa esesa ndị ọgbọ nuke ọ ndị a ka mmụọ ji alụ ọlụ ọgbọ dị mmụọ dị etu a ọmụ mmụọ dịgasị etu a maka na ka ọ dị na mmụọ ka ọ dị na ndụ ya na ị ga-enweta fa na ị ga-enweta fa na ụmụada nwụrụ anwụ ị ga-enweta fa n'ebe dị na na e, kpọọ fa akalogoli ị ga-enyefe afa dị iche iche ndị a bụ afafa na-aza na mmụọ ya na mmụọ nwekwara ọgbọ na-akpakwa aja agwa maka n'ifi na afa ka bụ mmụọ ka na-eto eto ya etu mmadụ si eto ka mmụọ si eto outonwa bụ gredin ya na anyị na-ekwu na mmụọ na-alọ ụwa mmụọ na chi na alụ ụwa na anyị na alụ chi na anyị na alụ mmụọ ka anyị ghọta na ife ife ndị a niile ji eme bụ gredin ya na ọ bụrụ na chi ekenye mmụọ mmụọ wee si na eke pụta wee na-abịa gafee gafee gafee gafee gafee wee gagide wee pata n'ụwa na mmụọ ọnụnwa bịala abịa bụ mmụọ bụ chi lọrọ ụwa mana ọ nọsịa n'ụwa na ọ bụrụ chi na-alọ na mmụọ ọ bụrụ ịlọghachi na mmụọ ya na ọ jelụ bata ọ bụrụ chi lọrọ ụwa o si n'ụwa na-apụ ọ lọghachi na mmụọ olue na mmụọ ọza azịza ewee nye gredi ya na mmụọ nwere okenye mmụọ okenye mmụọ a ka ọ ga-aba anyị na-eme emume anyị ma na enwere ogbuefi mmụọ efi mmụọ bụ e, ọgbọ eze nwudene ọfa na-eti e. ọgbọ maka ekwu na-eti mmụọ ọpịa mkpala na ndị ọzọ onye isi ike chaa n'ụzọ onye isi a na-echa n'ụzọ ma aka mma anyị egbue mmadụ onye egbuela naanị ya na ife ndị a niile bụ ife igbo ji eme emume iji kọwa ka o dị na mmụọ na-etu osi dị na mmụọ na-etu aka osi dị na ndụ mana mmụọ togo ọnụ mmụọ tozugolo etozu ama mkpa agwa etu a ọ ndị a bụ ndị ndị ichie ọ ndị a bụ ndị ichie gredi bụ uto ọ ndị a bụ ndị ichie ichie mmụọ akpamagwa fa na-adị iche fa na-eche eche bifo ofe emee fa na-atụgbu atụgbu tupu fa elie ọ ndị a bụ mmụọ ndị ichie ndị malụgo ndị katagolo arụ ọ n'ebe a ka chi ukwu nọ ebe a ka mmụọ dị iche iche nọ sorry grade bụ ọgbọ <laughs> eziokwu ọgbọ otu ọgbọ eziokwu biko gbaalụnụ m ya na mmụọ dị n'iche n'iche daalụ nna osinachi <laughs> ya etu a ka ọ dị daalụ ya na anyị bịa n'ụwa na o nwere ife ndị mbụ debela anyị a na-akpọ olile na olile a na-agwa anyị na mmụọ niile nwere ụzọfa na mmụọ niile nwere ya na ụzọ mmụọ ọnụnwa bụkwa otu ọgbọ mmụọ na ọ nwere ụzọ mmụọ si abịa n'ụwa na olile nwere ụzọ mmụọ si abịa n'ụwa ọnya kpatara na ọ bụrụ ebe niile ka ị ga-edebe okwu mmụọ dị iche iche maka na mmụọ ọbụla nwere olile nke ya na anyị e bịa n'ikwu ife dịka ịlọ mmụọ na ụfọdụ ndị Igbo na-akpụ ya ịlọ ogwugwu ịlọ ọgwụgwụ ya na onwelu nwere akala line onwelu akala dị iche iche gị nwama ma na n'afọ mana mmụọ fụlịa mmụọ ji abata n'ụwa ya na chirapụ anụ arụ na ebe ọ na-anaghachi bụkwa ọ na-ejekwa ebu mmụọ olu ebe a o wekwala ofu akala na mmụọ wee bụla ife ọ ga-abụ ọbata abata wekwala ofu akala na ụwa bụla ife ọ ga-abụ mana anyị nwa bụ mmadụ ka ọ dịzila ịkpazie ịkpakwu ya idebe ntọ na idebe ọdịnala daalụkwanụ <laughs> ya na ọmụgwọ anyị na-ekwu maka ya bụ usoro ụmụọkpụ adaọra usoro ụmụọkpụ adaọra ji akpọbata mmụọ n'ime ụwa ọ na-akpata na fa na-enwe okwu e, okwu ebe fa na-alụ mmụọ mana nke a dịrị ụmụ ọkpụ adaora ndị nugodi ọkwa ofu otu ọgbọ a ka anyị na-ekwu maka na inwe okwu ịlọ mmụọ ga-eso nwanyị wee na mgbe nwanyị lu na bedie ọ ga-adị na mkpukie e, ebe ọ na-alọ mmụọ ya na ịlọ mmụọ bụ ịghọta a. n'olile maka na ọ bụrụ olile a bụ nkwụ nọ akala mmụọ niile si aga njem ị ga-ewelu okwu alọmchi nwanyị tinye n'obi die mba maka na ọma ike isi ebe a yana mmụọ na-ekwu maka ya ya na ogwugwu ama ike isi ebe a wee nwee wee kpaa nkata o wee kpọbata mmụọ ndị na-abịa n'ụwa mana nke a bụ mgbe ndị igbo dị ka fasidi ya na nne m ochie nwere okwu alọmchi nwaanyị igbo nọ na adị tata nwa ndị ụmụnne ya abịa ka ifefa na-abịa ime fa na-abịa igbulu ọgbuchie ka fa mana ọgbuchi nwaanyị a na-egbu kịta ọ ndị a na-agba ọtọ maka na onwerozi ife nwaanyị igbo onwere grade ọ nọ na ya onwere ọgbọ ọ nọ na ya maka na ọgbọ nwaanyị igbo nọ bụ ọgbọ die mana kedu ọgbọ na kedu ọgbọ kedu agwa na-akpa kedu ka o si eziko na ọ kedu ka o si eziko na ọ bụ ada na ọ bụ nwa ọkpụ adaora ọkwọ ndị anyị na-afụsị kịta gbasi ọtọ n'ikuku na-amazughala ike fa zugazuga zugazuga zugazuga zugazuga zugazuga maka na ogwụsigo ife anyị nwezi ike ime kịta maka na ụwa anyị enwere ozi ọnọdụ anyị nọ ya n'ụwa anyị amara aka nri anyị amara aka ekpe anyị enwere ozi ife ọzọ anyị na-alụ ọzụzụ nwa bụ iwelu eh, fidin bọtụl fee ya n'ọnụ welu tit machie ya ọnụ ka ọ debe n'akwa onwerozi ife ọzọ anyị na-alụ ya na nwoke onye igbo nụọ onye bekee ọfụ na onwere ọgwa nwaanyị na-akpa mana nwoke onye igbo nụọ onye igbo ọ dịka ọ na-anụzi onwerozi ebe anyị kwụ akwụ ma nwoke ma nwaanyị maka na ụmụ nwaanyị amarọzi ọnọdụ fa anyị amarozi ife anyị na-alụ anyị amarozi ife anyị bịa alụwa imenụ anyị amarọ na anyị bụ ndị nọ n'isi ọdịnala igbo kpọmkwem na ịnabata ya bụ mmụọ na ịkpọghachi ya bụ mmụọ ịnabata mmụọ dịka chi na ịkpọnaghị ya dịka chi ya na ife anyị na-emezi ụmụaka anyị bụ inyefe asụsụ ka o spike in tongues oribababa shikarababa ndị nkụzi azụọla anyị ndị fọrọ afọ anyị ebulu n'oge kwe nwa ife nwa na-afọ anyị na-eme ebe ekwe mbebele anya na-eme bambambam kwe mba aka ọbụrụ mba gaba maka na onwelu ọnọdụ mmadụ na-anọ azụpụa n'ife kwesị ịbụnụ ya na azụpụga anyị n'ife anyị kwesị ịbụnụ anyị bụ azụ na-efezi efe anyị bụ azụ na-efezi n'ikuku mana baazụ bụ na mmiri anyị bụ ụmụ ọkpụ adaọra mana anyị amarọ ife anyị ji bụrụ ụmụ ọkpụ adaọra anyị bụ ladies anyị bụ anyị bụ ka ifefa na-akpọfa bebi m oife a na-akpọ nwaanyị oife nwaanyị igbo na-akpọ nwaanyị ibie ndị na-azụlụ anyị ụmụaka tata na eziokwu eziokwu bụ ndị ọcha ife anyị na-enye ụmụaka anyị bụ nri na igolofe akwa maka na ọ bụgodu na anyị nọ na be anyị na onwero ife nwa anyị na-amụta n'aka anyị maka na ife nwa anyị na-amụta n'aka anyị bụ na fon e, anyị tilie n'aka ebe ọ na-enenezi ndị ọcha na katun. maọbụ na tv adebe na ebe ọ na-enenezi ndị ọcha na katun o nwere ofe ife nwa igbo ya esi n'aka nne ya mụta kịta ada ama ama o nwere ofe ife nwa igbo ya esi n'aka nne ya mụta kịta na-abụrụ ibugharị e, e, e, onono mmanya ya nọọ ịchịkọta slekwe na amamifefa na-akpọ onwe fa esozi mfanọlọ n'ụwa ndị a na-amụ ikefa zuga zuga ike ike apọmpụ apọmpụ ọ bụrụ obere ife ọ ife nwa na-afụ maka nọọ nne ewu na-ata agbara nwa enyela aka na-amụta maka nọọ anyị ka o mebinarị maka ife anyị ji akọ ife ndị a niile bụ na anyị na-ege dịka ụmụ nwoke anyị amanụkwa nwaanyị a anyị ama mekwa excuse si mba ka anyị rapụa maka na ọ na-eje ụka ka o wee dị etu a ka o wee dị etu a mana anyị ka ọ dịla ịchịkwa maka na nwaanyị kweta ịdị maka na fadu ya n'ụlọ ụka agwafa na unu bụ isi na unu bụ head na ọdịnala igbo enwere isi enwere ọdụ onye ọbụla bịa ịlụ ife ọbịa ịlụnụ mana ife dị ji bụlụ di bụ na a nwe ezi e, ngwulu nwaanyị bata na nwaanyị agha batara na ngwulu maa iwu ka oge esi dị maka na ije dị ka ọbịa maka na emesịa ọ na-alụ na ndụ ọ na-anụ ọnwụ ya na gị bụ nwoke na-anụ nwaanyị igbo ji ndị ebe nwaanyị igbo ji pụta iji fụ ụgwọ maka na fanyị nwafa ka i wee mụta nwa ka gị na ụmụnna i wee too ya na itinye nwa ife na ịya aza ajụjụ ịkpọjele na ọgwụ nwa na ịya aza ajụjụ mana nke a bụ ife anyị ka ga-akọ n'ọnwa ka na-abịa abịa mgbe anyị ga-elu n'ịnụ nwaanyị ka anyị wee ghọta ife ife ndị a niile bụgasị ya na ugwu asọkwa soja anyị kwuru n'oge gara aga ka bụkwa ofe ife a ka na-eme na mmụọ na nwoke ga-enwe ugwu nwaanyị ga-enwe ugwu onye ọbụla ewee nwee ọnọdụ ugwu ka igbo na-ekwu ọbụrụ maka isi na ọdụ ọbụrụ etu ndị bekee si gwafa n'ụlọ ụka na nwoke bụ isi mana oluzie na ọmụmụ ịfụ na nwoke bụ ọdụ maka na ịmụọ nwa ọgụ afa isi na ihe ejere na ọ ya ejere mee mmiri chukwu ọkpọlia jee mee mmiri chukwu maka na gịnị ọ ịrapụ ife nwanyị ji bụrụ nwa ọkpụ adọra na-emezi slekwen ya na olu ebe nwa nọ olu ebe igbo nọ olu ebe ọganiru igbo dị igbo ga-aghọta ife ife ndị a niile bụ igbo ga-aghọta ebe usoro niile anọ ọ bụrụ ịnụ anụ nọ imi eme ya na nwa okpu adaora na ụlọ ọba erika maka ọnya na-akpọbata mmụọ nụnwa mana nwa ya afụrụ ebe ọ na-alọchi na ife nwa ya fụrụ ya bụ ebe ọ na-espik in mana ọ bụ mbelebe anya dịka busielu igu nkwụ n'anya igu nkwụ na-efegharị ọ ife nwa ya afụ so kedu ka nwa a kedu ka nwa a ga-esi ebe mmụọ nne na-enwere ọgbọ kedu ka mmụọ nwa ga-esi nwe ọgbọ onwere ọgbọ na mmadụ onwere ọgbọ na mmụọ ya na ọlọkwa ụwa ọkaba okwu ofu ọdaghalịpọ mana ndị gboo igbo nyela anyị alọmchi na alọm ụwa na alọm mmụọ ka anyị wee ghọta n'ụwa n'okike ụwa ịbịa ife abụọ na akwụkwọ bụ nkuzi na ọnwụ bụ ịza azịza ọ na site n'ịza azịza ka esi egred mmụọ o wee chighatakwa ọzọ wee na-aga ọ ife ndị a bụ ife igbo kuzila anyị nọ site n'ọdịnala anyị ọ azịza e wee nwezie ike wee kwuzie la ebe mmụọ n'ụwa ga-eso ọka bụ ofeke mmụọ ka olugo na ogbu efi mmụọ ọka bụ ofeke mmụọ ka olugo na nwa ọkpụ mmụọ ọnwa ọkpụ ụda ife a ọnwa ọkpụ adaọra bụ ife ọ nke maka na ọ na igbo anụrụ ya na bekee ọma mgbanwe omume ọ nke akpata na onwere mpaghara mmụta nwa bekee kpọrọ anthroposophy anthroposophy aka m ede ọ bụrụ n'ime ọkpa okwu bịa mana ife kpata na nka na-ezi ozi arọ na-abịa nwere m nsogbu chaa chaa chaa mụ na ndị a nọ n'ikuku a ndị a na-akpọ iru iru akwụkwọ ife kpata na mụ na ndị iru akwụkwọ enwebe nsogbu bụ na ana m enye ụbụ unu bụ ụmụ igbo ekene n'onu si m ka a na-ekwu ife a n'igbo maka na ọ bụ na ife ndị a niile a na-akọ na a na-akị ya na bekee ama m na faka egbujigo m ụkwụ mana fada aghọta ife a na-akọ fa jee ije tụgharị atụgharị fa tụgharịsị anya owu anya na ọ bụrụ ife anyị na-ekwu ka fa na-atụgharị ya na interpretation fa dị interpret ife na-akọ ọnya bụ ife ka debe ozi anya ndụ wee na-aga ya na maka ede dis ife mkpọlafa antro posofi aka m edi ede mana m achọrọ iji ewee mela okpu okwu mana ọ kwesị ịbụ okpo okwu maka na ọtụtụ ife ndị a niile anyị na-ekwu dịka m si gwa na ndị bekee nọ n'ọchịchị ndị isi the aristocrats fama ife ndị a wele etu a wee na-azụ ụmụfa na ndị fa na-azụ ndị ndị be anyị na-ene anya ndị ụmụ nwoke anyị na ụmụ nwaanyị anyị na-eṅomi wee na-ewepụta ezinụlọ anyị kịta bụ ndị fa na-akpọ canon fathers bụ ndị bekee na-akpọ canon fathers ndị eji eze mgbọ ndị ga-abụ osu tata feti ifa n'iru agha fadịzịa ka akpa aja na eze mgbọ maka ndị a ndị ama ife ndị a na-achịfa ya na ọzụzụ ndị na-achị achị na bekee dị iche from ọzụzụ ndị achịkọta ekwe ọnụ maka na ọzụzụ ndị achịkọta ekwe ọnụ ife eji enyefe ọzụzụ a na-enyefe bụ maka na ọnwa ifefa na-alụ ọfa ka a ga-aghụla akụlụfa wee nye ndị ndị nọ n'isi ma ọ bụ na akụlụ amebie ọ ndị a na-akpa akpa ka ụmụ anụ ọfịa ọ ndị a bụ ndị ndị be anyị na-eṅomi ọ nke a bụ ndị ndị be anyị na-eṅomi fa ṅomizie aka njọ o ife a bụ ife ndị be anyị na-eṅomi site n'ụka echizi nwanne na nwanne agba akwụkwọ maka na ụka ekwetago ya nọọ ife anyị kwesịrị ịghọta dị dịka mmụta nwa bekee na-akọwala anyị na ọkwa ifolo ife a anyị na-akpọ mmụọ chi anyị na-ekwu maka ya na a na-enye ya ọzụzụ na chi a na-ekwu maka ya na a na-enye ya ọzụzụ maka na ụka anyị akọrọla maka nke a maka na. di ọnyụ ka ya gwara ya maka ya ọ dị ọka ọ bụ ọ bụ akwụkwọ nsọ n'isi na-akọ ife ọ na-aghọtarọ maka na pasta ya kọrọla maka nke a maka na ife ọchọ bụ ọ sị gị taa afịfịa taa afịfịa ịnwụ anwụ ijee pasta enyefe afa enye nwa ya afa ịnụa nwaanyị ijee pastọ agwụghị ka ị esi nwaanyị mana pastọ abụrụ ụmụnna nwunye nwaanyị na-anụ pastọ ọ bụrụ nwanne nwanyị na-anụ maka na nwa onye igbo kwesịrị inwe ikwu nne na ikwu nna ọ kwesịrị inwe ndị be nne na ndị be nna ka o wee zuo oke ndị na-echebi ya ya na antroposophy gwa gị na mmụọ dị na arụ mmadụ onye a bụ ife ndị a niile anyị na-akụ since anyị kamgbe anyị na-ekwu maka ịlọchi wee bata kịta na ịlọ mmụọ na a na-azụ mmụọ azụ na nwa bekee nwere ya ama mana ọ ya akụziroli ofeke ọ ya ọnya ka o ji wee bụrụ ofeke ọnya ka o ji bụrụ kanon fada ọnya ka o ji bụrụ achịkọta ekwu ọnụ ọnya ka nwa bekee ji wee nye obidie klas kwue na klas a ga-abụgide ndị ndị ndị eat shit slip na fama nnọkọta wee si na sakụl apụta mana igbo gwala anyị na mmadụ ga na-eto odibo nwee ike tata ka nna ya mmụọ obele mmụọ tata nwee ike bụrụ nnukwu mmụọ echi na nwata kwa aka osoro okenye lie nne ya na nwata nwee ike ịbụ ichie na nwata nwere ike ịbụ ichie site na nghọta ya site na ọzụzụ onye ya site na amamife obu abịa ya na ndị igbo ada aṅụ nkwụ dịka m si kwu dịka m si kwu na-ekwu na-ekwu na-ekwukwa na-ekwu na onye ọbụla ghọtala igbo na onye ọbụla ghọtala igbo kwesịrị ịbụ nyanwa na-akụziri ndị ọzọ ọ bụrụ onyanwa ka ndị ọzọ na-eduzi onyanwa ga na-edu ndị ọzọ onye ọbụla ghọtala igbo ga-aghọta ya ya na nwoke bụ onye ọdịnala ga-aghọta ọnọdụ ọnọ na ya nwaanyị bụ onye ọdịnala ga-aghọta ọnọdụ ọnọ na ya na mgbe ndị a na-asị na fa anwụ ga-amụ afọ ọzọ nke a bụ nkọwa ofeke ka ị na-enye nna gaa jee na-eme gaa jee chokwu efe na-achọ gaa chọkwuo m onye a bụ ife anyị na-ekwu maka ya so fichaa ife anyị de ọnya bụ ife anyị na-ekwu maka ya na atụala ọmala ọmala atụala ofe ka ofenye isi n'ọfịa n'ebe a na-eje ete kama n'ebe a na-eje dị nso na ọ bụrụ ịnụ na-arụ ofu ife ofu ịnụ na-arụ ofu nnu ịma eche na ịghọta gị nke a bụ echiche nke a bụ echiche ụmụ amaka ekwu na anya okenye ji afọ ife dị iche ya na ife a na-akọwa bụ na mmụọ na a na-azụ azụ chi a na-azụ azụ ka o wee nwee ike wee na-aga ife a na-ekwu maka ya bụ sọfe antropo sọ ọ nke a bụ ife ndị Igbo kpọrọ imepe anya ya na antroposọfe n'Igbo bụ imepe anya ịwake anya ọ ịghọta ụzọ mmụọ ọ bụrụ ka ofeke si ekwu ya dịka mgbe anyị pere mpe he na ndị awaka anya anyị awaka anya na-awa anya ịwa anya bụ okwu mile nnukwu omume bụ okwu milu nnukwu omume dịka etu a kịta nwanne m nwoke chee na ife m na-akọwa abụọ ife osenu osenu ịwa anya kwa okwu osenu osenu mana okwu afa ịbanye n'okwu afa ịghọta asụsụ mmụọ na ịwa anya bụ antroposofi nghọta ụzọ mmụọ itinye mmadụ ọzụzụ na nkụzi nke ga-enyere ya aka iji wee ghọta ụzọ mmụọ kedu ụlọ ọ na-aba ụlọ ọ na-aba bụ na ịmụọ nwa ịma na nwa ga-enwe uto ịma na ọ ga-enwe ndụ ịma na ọ ga-enwe ọganihu ịma na ajọ ife ga-agbalị ọsọ ịma na ọ ga-agbalị ajọ ife ọsọ dịka anyị na nwere onye tụ kpụa mụa zụa si echi niile ka nke ọ tụ kpụa mụa zụa ka ọ nọlụ n'ime ụlọ mkpọrọ oru arọ na abụọ ọ bụrụ ife ọma ka ọ bụ ma ọ bụ ka ọ dị ọbụla ọ dị ndụ ọnwụ ka mma ọ bụrụ ifoma ka ọ bụ ọ ya igbo ụlọ maka na ife nwa igbo ọbụla ji n'ụwa bụ ka ọ baala ugbo ụlọ ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ya na ị na-achọ nwaanyị ị na-ajụ onwe ya onye enyelụ m aka ime ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ị na-anụ di ịjụ onwe ya onye nna anụ oyi enyelụ m aka ime ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ị na-agụ akwụkwọ ị na-ajụ onwe ya ife a na-agụ oyi enyelụ m aka ime ka igbo wee dị ka echi na echi ada agwụ agwụ ị na-alụ ọlụ ị na-ajụ onwe ya ife a m na-alụ oyi enyelụ m aka ime ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ị na-akpa agwa ị na-ajụ onwe agwa m na-akpa ọ ga-enyelụ m aka ime ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ya na ndụ niile na echiche niile na omume niile na agwa niile ma nke di ma nke nwunye ị ma nke ụmụ ị ofu ebe ka na-eje ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ onye abaghị ajụjụ kwesị ịdị mụ na gị n'obi dịka ndị igbo na-ekwu na anyị etetago n'ụla onye bụ ife kwesịrị ịdị mụ na anyị n'obi oge ọbụla onye bụ ịwa anya onye bụ okwu afa ịwa anya maọbụ ịwake anya ma ọ imepe anya anya nke ọzọ ị na-awa bụzi nke nke dibịa ga-awa na ịbụrụ dibịa maka na ife niile dị n'ọgbọ n'ọgbọ n'otu n'otu ya na ili ose na abụọ bụ ịwa anya ọzọ mana ndị dibịa ka ọ dị elu bụ nke a mana nke dị elu gị nwa ya na m ekenekwa unu ụmụnne m ebe a ka anyị ga-eweta okwu anyị tata n'isi njedebe ebe a ka anyị ga-eweta okwu anyị tata n'isi njedebe ofu okwu a ka anyị na-ekwu oge ọbụla kedu ka anyị ga-esi chọta igbo furu efu kedu ka anyị ga-esi wee tụgharịa ụgbọ azụ chie iru ebe ọ kwesịrị ichenụ kedu ka afụfụ niile anyị na-ata ga-esi bala anyị dịka ndị igbo maka kịta na ife ọ na-abalị bụ ndị ọzọ ndị ọzọ ndị ọzọ ndị ọzọ ndị ọzọ ndị ọzọ anyị mụọ nwa igbo na igbo ndị ụmụ anyị na-abalị bụ ndị ọzọ anyị mụọ nwa igbo na mba ndị ụmụ anyị na-abalị bụ ndị ọzọ anyị kpaa agwa ife ọ na-abalị bụ ndị ọzọ kedu ka ọ ga-esi bala anyị kedu ka ọ ga-esi wee mee ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ onwere ife ọzọ mma amarọ mma ka ịsụ na tongs amarọ mma ka ịkpọ isi anị nye ala ife mmalụ bụ igbo ya biko na ụmụnne m gbaghalụ nọ m nọọ nke mma ka m na-ekwu okwu etilu m n'ọnụ ọ akala ụwa m ka na-alụ daalụkwanụ ekwujọrọ nwa eke ekwujọrọ nwa afọ ekwujọrọ m nne m ekwujọrọ m nna m ọ ife zuru m ka m na-alụ ụmụnne m udo dịla ụnụ ka ọ dịkwanụ n'oge ọzọ ekene ọgụ arụ anyị adịbago nkwadobe obele oge anyị ga-ezipụta daalụ na ụmụnne m ndị nke m ekenekwa m unu afa mbụ ngozi chukwuka adaobi jele ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ekene ọma na ụmụnne m daalụ